niile bụzi ofu bebi rola bụ mụ na gị fonu mebiri emebi ọyịkwa ọnwụ chukwu nọ n'eluigwe mere ka m lagịla atọ ka njele ekele Mami, ji isbahụ ji isbahụ anyị kpọchiri ụlọ ọgwụ asị na ọ bụla ya eweta ego na aga akpụ ya ọgwụ Emeka, I'm coming down. Eh, dona, dona. One of them. Dona, dona. Una cosa mihun na gwara gị okwu i were lecha ya dịrị ah, ya otu ihe mkpụrụ isi ma apụta iji gbakọrọ ifuru isi ma pụọ nwata a ga-esibe m ọ bụ ihe isegbu ala ọ bụ ihe a na-esegburu ala iji esibe m pụta ị ga-apụ ya gbakọrọ ibu jee bụrụ ibu gị sibe m pụọ agwa gị nọba iji esibe m pụta ị ga-apụ ya gbakọrọ ibu jee bụrụ ibu gị sibe pụọ agwa gị nọba ala onye na-agbanwe ị ga-ejiri nwaanyị ịha nwaanyị ụkwụ na-abanye akịta ka ebe nwe mgbe ọbụla ọfụ ya jee jee pakọrọ ibu gị si be m pụọ n'otu ala nọla ala biko o zuola mma ihe a na ọkwụ emeka enweghị na kọ rọbish ya na ịchọta mkpụrụ gị I'm leaving this house this night for you people. Hey, kakak no no no. Iya, kakak kakak kok kok. Itu iya. Mami hap maka kakak kok. Oh no, no hap maka shi na maka si luna. I am leaving this house for you people. Iya, no no no. I can't do I am leaving. You talk about I will leave. I will leave this house for you. Iya, no no no. Una na ni yo. Eh. Okuna ni yo. Ba se ba ko. Chip chip chip. Yeah ọmọ kí n àsúrò òyìnbó ọlọ́sùn mọ́ òyìnbó. mkpọtụ ọka ihe niile ji mee ihe niile kọrọ gị ọkpụkọ ihe niile ji mma n'ọzọ ihe ya eme ike agwụla na n'ọzọ ihe ya eme ọ dịkwa egwu ma jirekwa fit ọkwa ịma na ee ekpere nne na nna na-ekpere n'isi ụmụ ha bụ ka ha n'ọdị too n'ọdị mana gịnị mana since elera ahịa emeka enyi gị nwoke gara obodo oyibo since ahụ ịnụ n'ọnụ ya since afọ gara aga ịnụbokwe nri ya ọ bụrụ na emeka enyi gị nwoke bịara bute mmanya ịkwa aka n'ụzọ ọ bụrụ na o mere ya bifo gaba obodo oyibo ihe niile a na-awụgharị kịta n'akarị bụ at least nne gị na nna gị ga-ama na ụmụ onye ejighị aka ịnụrụ ebe a na-ebe akwa ịnụgo na ya si ọ ga obodo oyibo ihe niile na-ekwukwu eziokwu mana ndị be anyị ekweso n'ime ihe ha mere emeka kwekwara nkwa tupu o mewa njem a o kwere mkpa ọ fụrụ m n'anya fụkwa ya na onye kwere nkwa biko nke nke ọ gị n'anya ị na-achụ achụgharị sụtọ niile bịara gị ma ndị ego onye ọbụla niile na-eme eme ka ka ọ ihe niile na-eme Eh? Babe, listen. You are an event planner. You're not going kwesị na-eme ka onye nwere sense onye nwere ee eh, zụọra biko Eh, ina ha akọta ata ata ata ọ nọtara ịfụna ya mba Inu onu ya Eh, you you are an event planner o oh. ị eh. na-eme ka onye na-enwere sens onye na-enwere uche ikwesị sometimes ide ị na-eche plan ikwesị plan in your life plan na ndụ gị ọfụma so that ọ ga-adịrị gị in the future. ee Eh. eh? na-enye nsogbu mụ na gị na anyị nọkwa na the same page ịma na anyị Let it end here. Ah, Sister Faith. Hey, no. yeah, man, I know, Hello, what's the name for your boy now? Alright, now later, I'll come check for that side. Already. Na ka mmechi akwụkwọ Eh, because. Ya, nwoke, lekwa. Ọ bụrụ maka suya izuru m mbọsị a. Ịchọ, ma enyikwa gị ego ya. Ịnanụ, I don't need your money. I don't need your fake friendship. Tosiye, n'ike ịba akwa ọkwa mụ na gị ga-ebi bebi lọbụ mụ na gị ah, asampete nwanyị ọma bebi lọbụ mụ na gị mụrụ ihe dịka ụdị a ten years or twenty years eh? emeka na-alọta ka enyi ga-eme ihe na-eche ihe na-eche oge ọbụla ọ nọtara ọ abịa n'ụwa ma ọ ya na-eche emeka oge ọbụla ọ nọtara ọ abịa n'ụwa chineke kwena ọ ya anọta Oh, yeah, not a really open. Oh,